esibe ga-agabụ onye iji m ụdị okwu chukwu ajọ di na nwunye na ezumezu na-akpa nkata ọfụma echi ka ụdị agwa a mara agwara m ya banyere nzukọ a n'ụtụtụ ọ bụghị onye na-abịa ihe n'azụ oge ọ bụrụ na aghọtabeghị ihe na-eme Eda Victor Eda Barnabas ma gụọ Pastor Emeka nwa Ebonyi agaghị abịa ebe a maka na ọ maara nke ọma na ala ahụ bụ nke m gee ntị akpata ọ bụrụ na ga-eyigharịa nzukọ a ọ ga-amasị m ka eyigharịa ya maka na ọ ga-adị mma nnọọ ka nwanne m nwoke nọrọ oge a na-akpọ izu ka ọ gwa ihe gbasara ya bụ ala unu echekwala na ịdị nwayọọ mbụ nzuzu ihe mere o ji dị ka njiri oyi ebidobe mmewe mkpọtụ bụ maka ezigbo agwa pastọ na akpa mana ọ ozi aja lee akwụkwọ a akwụkwọ a bụ ezi akwụkwọ ala ahụ nke nwa ebonye onwe ya bịanyere aka na ya bụ akwụkwọ maazị akpata biko wetuo n'obi ka anyị kwuo okwu a dịka ụmụnne n'ime chineke dịka m si kwuo n'oge mbụ m bịara n'iru n'ọnwa gara aga uche m bụ iwu ụlọ e, e, e, mmepụta akụ na ala ahụ nke na-enwe ebe ọzọ m ga-arụ ya na-abụghị na ya bụ ala chika ngwa loonu m bitere na bank maka iji rụọ ya bụ ụlọ ebido okwu itinye interest okwi na anị ya hmm. mana ala abụghọzikwa ala nkịtị biko akpata onwekwebe ụzọ anyị ga-ebuga ya bụ ụlọ ka ekwuchagokwa m aga m enye unu sọsọ ọnwa otu ọnwa kunu unu wepụ ụlọ ahụ maka m ga-alaghachi ọnwa ọzọ ịrụ ihe chọọ ịrụ n'ala ahụ ka m gbasara unu ka ọ dịba maazị akpata gịnị meziri oge echi eme ka onye mmiri mara dịka nne nna na-akwa ya aka ada nne m kemgbe m tụrụ ime a n'otu ọnwa gara aga ihe adịghịzikwa ka ọ dị na mbụ achọdịrị m ịkpọta naanị ga na-elekọtara m oge echi onwe ego nwaanyị biko taba ya ọmani na ịmụcha nke a ịtụrụ ime ọzọ na-egbughị oge shapshap ada nne hmm? mụ na n'iko achọghị ịgbapụ ya ọsọ wee mụchaa ụmụ anyị niile n'otu mgbe hmm? na enye gị ohere ọ bụla n'etiti ha eji m aka na acha asabeghị gị isi banyere ọnọdụ nwaanyị inyetụ ohere tupu ọ tụrụ ime ọzọ iberibe ọ na-ekwu onye ọ bụla na-agwa gị maka nhazi ọmụmụ ezinụlọ onye ahụ achọghị ka ị mụta nwa adanne m ebumnobi nke a bụ ịhụ na e nyere ohere n'etiti ụmụaka gị iji gbanahụ ụdị nsogbu a m na-agabiga ugbu a biko rapụ ihe ahụ ịma na ụfọdụ ụmụ nwaanyị ndị mere nhazi ọmụmụ a ịma na ha tụrụ nghọzi ime ọzọ adanne ihe ndị a bụ nna akụkọ ifo nọọsụ nyere nke ụlọ ọrụ ahụike nyere m ezi nkọwa gbasara ihe a bifo m maka ya Chinwe adanne m ị hụla otu nne di ya na-enye gị ndụmọdụ ugbu a ọ ga-emecha bụrụ mmegide gị ma ọnọdụ gbanwee nnedi anụrụ m ihe niile ị na-akọ gịnị mere iji ibu asịrị akpagharị chinwe egekwala ntị n'ihe a nwanne gị nwaanyị na-akọ ndị mara nke ekwe kụrụ n'ọnọdụ ọnọdụ a sịrị na usoro nhazi ọmụmụ dị mma dị ire bụrụkwa ihe ị ga-ewepụ mgbe ọbụla ị chọrọ o anụrụ m ihe ị kwuru daalụ ịhụrụ gị nnedị ọ bụrụ na ị hụ na akparamagwa asịrị masị ga anyị agaghị anabatakwa gị ọzọ n'ezinụlọ anyị ị nụrụ ihe m kwuru nke a bụkwazi ekpere m na-achọ ee nna ka ọ dị m ga na-elekọtagodo obere nwa bụ ugo dịka ị siri tụzie nwa amaka amaara m na ị ga-elekọta ya anya nke ọma ọ dịkwa ka nwere m onye ọbịa ọ bụrụ na o ozi ihe ọzọ unu nwere ike lawazi ugbu a oh, anyị nke ọma nnọọ chifu onye buchi o ruola otu ọnwa ị bịara nke m oche dịkwa abịaghị m ebe anyị n'ala agbatara m n'abalị ụnyaahụ ruo n'isi ụtụtụ a mmapụ gawa na nke eze ogo nwanne m nwoke nwụrụ anwụ ije leta ndị nwunye ya na ya ụmụ ya emekwara m ka ha mara ihe bụ n'obi m banyere ọganihu nke ezinụlọ anyị nakwa oche eze eh, eh, eh, onye bụ chi ọ bụrụ na m ghọtara ihe kwuru ọfụma ịkpọrọ nwanne gị nwoke eze ogo James bụ eze na-achị ezumezu onye nwụrụ anwụ ee onowu oh ebe ọ bụ na achọtabeghị elu ugbu a pụtara m na ọ lọkpụgo ndị nna nna anyị ha nekwa ya ka m gwa gị mụ nwa bụ onye bụchi dịka onye tozuru etozu ịnọ n'oche eze ahụ abịara m iwere ọnọdụ onye bụchi mgbe ọnwa atọ gachara ka e nwere ike ikwu odika okwu ahụ oh, agaghị m abụ onye a na-akwụ aka ọ bụghị ihe otu ahụ eh? ihe m na-ekwu ma na-eme bụ ma na-eme gịnị ihe na-eme bụ ka m ghara inweta oke ruru m nke bụ oche eze ndị nwunye na akụnụba nwanne m nwoke ọkwa ya ana m enye gị abalị asaa iji wee mee ihe kwesịrị na ị ga-eme ma e wezụga ya chekwa ka ọrụ m chekwa ka ọrụ m ọ bụrụgodị na atụdere m egbe n'isi agaghị m eche gị eze maka na ị ga-etisasị ezumezu di na nwunye na ezumezu na-amụ nwa n'udo ya na mama bụ agbahapụta oge nwa ji na ịgwa gị eziokwu ọ dịghị mfe ezigbo nwa ozugbo ebezila ọzọ o ndo ehe Jina mana ekpebiela m ileta ugo dịka ngọzi onowu na ndị ichie obodo anyị na-eso m o doro m anya na nne nwatakịrị nwoke a gbahapụrụ ya n'ihi nsogbu dị n'ịzụ nwa echetara m otu o siri dịrị m mgbe m mụrụ nwa m nke atọ ihe siri mụ na di m ike mgbe ahụ mana ị nwere nwa nke anọ ugbu a ha ekele dịrị usoro nhazi ọmụmụ ezinụlọ emere m ya n'ụlọ ọrụ ahụike o wee rọrọ m ọrụ nke ọma anyị nọtere aka tupu anyị amụọ nwa anyị nke anọ mana mgbe ọ bịara anyị kwadoro nke ọma maka ya mama Cassandra Ị na-agbalị o, na ajụọ m n'uche obi m, usoro nhazi ọmụmụ ọgbara ọhụrụ nwere ihe egwu ya. Anụrụ m na ọ nwere ike ime ka nwaanyị ghara ịtụtụ ime. Nwaanyị zụkwa n'ike. Ọ bụghị eziokwu, maka na abụ m ihe ama gosiri na usoro nhazi ọmụmụ ọgbara ọhụrụ dị mma, ebe nwaanyị nwekwara ike ịtụrụ ime ngwa ngwa o wepụrụ ya. Ee, gịnị mekwara na ndị mmadụ ji akọ akụkọ dị iche iche banyere ya? ka onye isi ụlọ ọrụ ahụike obodo anyị si gwa m ahụ dị iche iche nke bụ eziokwu bụ na ụfọdụ ụmụ nwaanyị nwere ike inwe obere nsogbu mana ọ nweghịkwa nke m nwere oge m tinyere ya o mana nwa amaka hmm? gịnị mere ịchọtago onye ga na-enye nwa gị ara ebe ọ bụ na iji ọtụtụ ọrụ n'aka amaara m onye ga-arụ ọrụ a nke ọma mama nwee ite m ịkpọkwa aha ya o na-abịakwa ụmụ nwaanyị a ọ ga-adịkwa mma aga m ahụ ihe nkeme gbasara ya ndị ọma na-ebi n'udo bụ senior man, hmm? arịlaba na nkwụ. Eh, eh, eh, Dịka nsi na-ekwu. Ofufe ezu ogo na-adọghachi elekere azụ n'obodo a. Hmm. Ịmakwa n'ebe ebe rice mil nke a na-arụ karịa inyere anyị aka ka akwụkwọ taa ọkwụ. bịa enyi m ọ na ọ nwunye gị na-abịa ihe a kee nnọọ ihe nwaanyị a bịara ebe a ime n'ogbo ị mara ị na-achọ ime ka ndị ahịa mmiri ha ji eji na-akụ achịrị? legoro ka ị dị nkịrịka nkịrịka wepụta ebe a enwetara m ohere ọrụ abịara m ịgwa gị ka ị zụtara ụmụ anyị nri ehihie o mgbe ha lọtara ụlọ akwụkwọ n'ihi na enweghị m oge iji kwadebe ihe ha ga-eri mgbe a kpọrọ m oku enweghị m shishi ndị niile na-aṅụ mmanya ebe a ha daa akwụ ụgwọ ugbu a mgbe ụmụ anyị latara ụlọ akwụkwọ ịgwa ha nke ahụ apụọla m anụrụ m na chifu buchi na-achọ ka echie ya eze nke taa na nke echi nke a pụtazi na ọ ga-alụzi nwunye eze ogo nke atọ bụ Chidimma ọmarịcha nwaanyị a dị ime <laughs> chiri chiri chiri chiri chiri legodo nụ afrịkan ledi mụ chai nwa abụgodi asampete aha ya bụ ngozi nwanos chi bụ onye isi ọhụrụ na-elekọta ụlọ ahụike obodo anyị nwa ọkpọkọrọ yọọ bilie gaa gwa nwaada okwu ke na-atụ ụjọ na o nweghị ebe ọ gbara gị na ya ụtọbe enyi m nwoke aga m egosi gị na m bụ ezigbo dinta ego m ji ugbu a oge ezuru m iji mee ihe n'isi ngozi nwa ọkpọkọrọ ya ịdịkwa gị ga-eji wee lụọ ngozi o ebe nke ahụ si na ya bụ Doris na-azụkọrọ ndị ọrụ ugbo m site n'ịkụ ha ọnụ ego karịrị ego mụnwa na-enye ha obi m ọ bụ onwe m ka m na-agwa okwu gịnị bụ nsogbu gị niko m na-eche gbasara ihe nnedi kwuru banyere ọnọdụ inyetụ ohere tupu atụrụ ime ọzọ na ihe ndị ọ na-emegasị ọ gbagwojuru m nnọọ anya mana nọọsụ wepụtara nnọọ oge ya wee kọwaa ụzọ dị iche iche eji egbochi afọ ime n'izu gara aga kedụ nnọọ ihe mgbaghachi anya dị na ya nnedi kọrọ akụkọ banyere onye anyị na-abụ ma nke ọma n'obodo anyị bụ onye na-amụghị nwa n'ihi na ọ bagidere usoro nhazi ọmụmụ ọgbara ọhụụ anụnwa nnedi kwenyesikwara ike na ọ bụghị naanị njehie ahụike kama na ọ bụ abụmọnụ wetara onwe ya maka imebi usoro ọmụmụ nwa ya hmm. mgbe nwanne gị nwaanyị ahụ gosiri nzere ahụike ya enwere m ike ịmalite ikwere akụkọ ya ruo mgbe ahụ hapụ itinye uche na ya biko anyị ka nwekwara ohere ijekwu ọ dị mma agbanyeghị na enwere ihe ọzọ ka na-eche m ezigbote uche gịnị bụ ihe ahụ n'ịkọ hmm? anyị na nne gị ka bi n'ụlọ nna gị o ịma nke ahụ ị na-atụ aro ka nsị nne m kwapụ n'ụlọ ya ụlọ nke ya ọ bụ na anyị enweghị ike ime ka enyi gị nwoke kansel oke nwa na nwunye ya ndị gara arụ ụlọ nke ha n'ebe dịpụrụ adịpụ chinwe anyị agaghị anọkọta nnọọ bịa gwa mama na anyị kpọ ụmụ ụmụ ya akwapụ ịchọrọ ka ọ nọọ naanị ya n'ịkọ achọrọ m ịṅụ mmiri tọgbu iko n'ụlọ di na nwunye na-ezumezu na-amụ nwa n'udo ị na-eme nke ọma jide ka iji o nwere ihe o nwere ike ịkọwara anyị ihe mere ọnụọgwụ ndị na-abagide usoro nhazi ọmụmụ ezinụlọ ọkachasị nke ahụ na-anọte aka kpọrọ long acting reversible contraceptive ji dị ala Nọs Vero nọọsụ Chi n'uche obi m ọkwa maka oke asịrị gbara ya gburugburu ekwenyekwara m n'ihe nọs Vero kwuru ụfọdụ na-etinye aka n'ụdị usoro nhazi ọmụmụ enyi ha mere na-ebughị ụzọ nweta ezi ntụziaka n'aka ndị ọrụ ahụike mgbe nsogbu dapụtaziri ha agbagharịwa ee nke a bụ eziokwu ọkwa ndị na-enweghị nzere ahụike na-ekwu ihe ndị a niile biko ọ dị mkpa na anyị na-echetara ha n'usoro nhazi ọmụmụ ọgbara ọhụrụ bụ nke dị mma ma bụrụ nke nwekwara ike iwepụ ewepụ nnọọ n'ọzọ ifi daalụ maka isonyere ọgbakọ anyị a mgbe o jigoro 45 minits gafee oge e nwere ihe dị ezigbo mkpa nnọ na-eme nsogbu adịghị ịlọghachi azụ na okwu ahụ anyị kpụ n'ọnụ na nzukọ a Nọs anyị nwere ike inweta nkwado ndị isi ụmụ nwanyị ka ha na ụmụ nwanyị ibe ha kparịta ụka gbasara nhazi ọmụmụ ezinụlọ n'ọgbakọ anyị. ọkwa eziokwu echiche nke amaka kedu ihe mere na anyị echetaghị ya kama echiche a magburu n'onwe ya ana m ahụ ezi ihe ga-esi na ya pụta n'ọzọ ifi owe ị nwere ntinye oke ọbụla abụghị m onye isi ụlọ ọrụ ahụike ahụ nụkwanụ m echichi ọ bụ na ihe ọbụla ha kwuru dị m mma hmm. njikọ madam chinwe kedu ihe m ga-emere unu taa a na ịkọgoro anyị gbasara usoro inyetụ ohere tupu atụrụ ime ọzọ mana nwunye m chọrọ nkọwa ọzọ anụrụ m na ihe a na-eme ka nwaanyị ghara ịtụrụ ime ọzọ sim sim sim atụghị ime a sikwara ike na ezumezuo obi bụ m sa aṅụrị ya na unu bịara ịba ịmata nke bụ eziokwu n'eziokwu ịbagide n'usoro nhazi ọmụmụ nwere obere ihe mmetụta dịka m si gwa unu na mbụ hmm. n'ihi na a na-ewebata ihe ọhụrụ n'ahụ mmadụ ọ ga-enyeta onye ahụ obere nsogbu na ahụ mana ana m agwa unu na ọ dị mma ma bụkwara nke nwere ike iwepụ oge ọbụla ọ dị mma daalụ ọ bụkwa mmadụ niile na-ahụta obere ihe mmetụta ndị a ịma na ime ahụ ndị mmadụ dị iche iche mana emechakwarị ihe ndị ahụ niile ga-agbanwe mana nọọsụ chi maka onye agbata obi m ahụ na-enwe oke nsogbu ahụike n'ihi ya ee o nwere ike ịbụ na o nwere nsogbu ahụike ọzọ mana ndụmọdụ m ka bụkwa ka o jee kpọtụrụ onye ọrụ ahụike ya maka nyocha ahụ ndị ọzọ obi eruola m ala ugbu a maka na echegbuola m onwe m n'ihe ọghọm ga-esochi ma ọ bụrụ na m bagide usoro nhazi ọmụma chinwe bụrụ ya n'uche mgbe niile na usoro nhazi ọmụma ọgbara ọhụrụ dị mma ma bụrụ nke a nwekwara ike iwepụ mgbe ọbụla mana m ga-adụzikwa unu ọdụ ka unu ghara ige ntị na simsim sim a na-asịgharị nke sitere n'aka ndị na-amaghị ihe ọbụla gbasara ya biko ihe nna ya ga-ebi biko unu mekwuoro m ebere nyekwuo m obere oge anyị chọrọ ka inye anyị oge doro anya nịkọ ọkwa nịkọ ihe nne dị gị n'aka enwere m ike ijidere gị ndị investọs a for two more weeks two more weeks alakwa m onye bụ ihe ahụ mama ịbatago otu n'ime ndị investọs na amụma rice mill ma ee ọ nwa m amaara m na ihe a na-aza aga otu ịtụrụ anya ya n'ọrụ ahụ mana echegbula onwe gị o Chineke ga-eweriri ọnọdụ mama gịnị ka ọ bụ akwụkwọ ndekọ maka enyemaka ahụ chọrọ inye ụfọdụ ndị ọgbakọ ụmụnwaanyị anyị iji zụọ ha n'ọrụ ịkwa akwa amụma ọrụ ọzọkwa ee mana ọzụzụ a ga-eme ka ụmụ nwaanyị anyị kwụrụ ochim na nke onwe ha wezụga nke a aga m achọ 150,000 naira maka anya bụ amụma ọrụ mama hmm? ihe a ga-erikwa ezigbo ego ọ bụrụ na ọ bụghị maka nwa amaka ego akara ịkarị 150,000 naira ị ma na eji m nnukwu ọrụ n'aka biko ị ga-akwụsịnata ọrụ obi ebere gị ahụ n'ịkọ ama m maka nkwado ego niile ị na-enye nwanne nwunye gị bụ Ned na ezinụlọ ya ndị ọzọ ọ dị ime inyere ha aka o ọ bụ ya mere ị ga-eji ume ahụ iji enyelu ha aka wee kwagide atụmatụ ọrụ m a ị chọrọ ka m chetere gị n'ubi gị na azụmahịa gị ka bụkwa nke m nke pụtara na ọ bụ ego m ka m ka na-ajụkwa ese ya ndị mere ejije a bụ Victor Okechukwu Loves Onyebuchi Ifesinachi Nwamini Nwamaka Nwafọ Rachel Ogbuagụ nne na Michael Chukwudi Nweke ndị dere ya gụnyere Busayo Iruemiobe Ikechukwu Ọdụm ndị hazi ya bụ ejije bụ Chika Igwe Ugomma Ọbụ Ose Isaac Nwale Christopher S Rachel Ogbuagụ Ezaga Chibeze ọ bụrụ na ị chọrọ igere ihe omume jide ka iji n'efu pịa akara 421 na Airtel ndị na-ewetara gị ihe omume jide ka iji bụ ụlọọrụ mgbasa ozi steeti Ministry of Health na njikọ aka ụlọọrụ mgbasa ozi EBBC Art Council na EBS redio site na nkwado ndị mba Amerịka